Thank you. ndị nọ n'ihu ụmụ bụ ndị CMO e St. Patrick Parish Agroville biko ka o si wee dị na ntụziaka ibe anyị ji bịa bụ mmanya dị n'ala a na mmanya bia involve onye nwere ihe adị a na akwa ya awụ ọbụ m ka ọ bụ gị dịrị onye ọbụla ihe anyị zapụtalitara onyenwa dị ebe a nyanwa bụ ihe anyị ji weta ụlọ ala ụlọ obi ee mbụba aba na-egbucha anya ya na-akwa ka ndị nwere olileanya n'ebe nna ụnụ nọ ọ ga na-asụrụ ụnụ ụzọ na-ayọtala ụnụ maka anyị maara ya dịka mmadụ maara dịka katkis o nwere ife anyị na-eme na St. Patrick's ọ da-atụnye oke ya ọ nọtanụ n'ụkọdụ n'ụlọ ọ na-abịa ọ nọkwuru anyị zie ya ọ na-ata anyị oku anya maka anyị jiwere alụbịaba unu n'anya unu abụ ife niile se mbatịrịsị ji ikiri nọ ebe a ọ igosi nkwanye ugwu na ụdị mmadụ nna unu bụ ụnụ torukwa nzọ ụkwụ ya ka ọ ghara ịba akpata anya ọ bụrụ anyị afụdebe ụlọ anya ya ọ na anaba ọ bụ eziokwu na a ga na-eche na abata si na-echeta enwe enweghị ihe dị ka anyị bụ St. Patrick maka onye nwa gbuo n'ụlọ anyị nwaji n'ụlọ asị ụnụ ka n'obi na ọ ga-adịla ụmụ mma n'aha Jizọs ka obi ndị niile kwenụ gara aga nye ebe ebe o onye nwe n'obi mkpụrụobi ọ zụrụ ike ha ndụkwa Thank you. n'afọ anyị na-ekele ndị sepati ụbọchị a na-atụ uru ahụ na ụka wee gaa n'ụkpa anyị nwoke nke biko ndị

Saint Virgin Maria. anyị nara sị ka ndị parish kansụl ka ha bịa n'ekwe the first vice chairman parish council mr sunday onyenwe aichọkwa gị na tebụl thank you. Foto dị n'Ijensu. Ndị kwụsịrị iru n'ugbu a bụ ndị St. Patrick's Pastoral Parish Council. We are here in recognition of uh, a member a ranking member, Mr. Sunday Onyenwe. So, um, I feel like I send you Ezinu and do Nifemelono, Utelarine, and uh, in fulfillment of our comment, we have the crate of uh, yeah and the crate of uh, malt and a very fat envelope. Thank you very much. Thank you. Secretary Sunday Onyenwe Wo, first vice chairman. That was why I referred him as a ranking member. Uh, Otodini Jason. Uh, On behalf of uh, vice chairman of Federal Council, Vice Control Council, I'm, I'm a Kenyan. I'm a Kenyan. là n'ụtụtụ ẹja ịnọnyere anyị kwanye nwanne anyị nwoke ogbugo ọzọ otu ahụ n'ụtụtụ ẹja ahụ n'ụlọ ọzọ ụkwụ unu juru ẹja nke unu ejiwe na Naịjirịa fi ama n'aha Jizọs ma nke bụ uche ma nke bụ ndị ọma anyị na-ekwe ndị gara ma nke obi azụ nke Thank you very much. Go, ndị nna, ịgba. Lagos from Engineer okay. 200. Ọmọdé ló ń kọ lónìí ń dín náà ń dín náà. Kẹ̀kẹ́ bá wọlé lónìí ẹ̀ kọ́. Ṣé wọ́n mọ̀ nìyí? Ṣé wọ́n mọ̀ nìyí? sisabe mgbata ọnwụ na agụba ndị dị mụ na ya ka dị ndụ ngozi dịkwa ndụ ọnọdụ eme ka ọ mụta ndị nne ga-adịtere m ndụ Grace mú lè fi gbẹ mọ́ díẹ̀ nìyà. Débi ẹ̀ nígbà tàbí kí n gbà. Ndóòlù. Báwo bẹ̀rẹ̀ sàmì. Ọ̀hún ẹgbẹ́ nígbà ọ̀rọ̀ nígbà tásà láti bọ̀ mmadù. Owó

ಹೇಳಿದೆ ಯಾರಾಗ್ತದೆ ಸ್ವಾಮಿ ಹೇಳಿ ಅವರ ನೈವೇದ್ಯ ಬಂದಿಯನ್ನು ಹೇಳ್ತೀರ ಈ ತರ ಹೇಳಿ ಸರಿ ದಾಸಿ ತೋರೆ ಏಳು ಏಕೆಂದ್ರೆ ಆಗಲಿದ್ದೇವೆ Because Sunday, Sunday Mark, new executive which is the White Union, Nadia Natalo. Professor MTN Communication. New executive do is the White Union, Nadia Natalo. Sunday Mark. Thank you. gịnị ¿Qué no no ¿Qué no ¿Qué no ¿Qué no ¿Qué no no ¿Qué no ¿Qué no ¿Qué no Yeah, that is you put here. Thank you.

Oh yeah, it's sometimes. Abia, ọmọ ọ̀fẹ́ wẹ̀ fún òun akadu mú yẹ, náà fi ìdúró òun náà yẹ òun sọ, àdó òun mú bẹ́ẹ̀. Ẹ̀ẹ́d ilé bí a ní àwọn ìfọwọ́ àti ìgbà yẹn gbọ́ ọ̀fẹ́ ní ìgbà yẹn. Lórí náà kó.

onye ezute mmadụ ka ọ bụ mana oge agha anyị na-afọ ọba during the war n'oge agha mere ka ọbata ọbata those spirit of trouble wee bata agụụ enolation ebe a taa onye bụ a self-made man ọgbaba mbọ wee dene akwụkwọ paasị ya papọ̀ ẹnìmọ̀ ọ̀gá àṣẹ yunifásitì yunifásitì of Ifẹ̀ yunifásitì of Ifẹ̀ abúlé yunifásitì ọ̀nà àwọn yunifásitì of Nàìjíríà kẹta of Ifẹ̀ ìwàdìyà àádọ́ kúmà ẹ̀rọ lẹ́gọ̀ ọ̀dọ́ kúmà ẹ̀rọ kúmà ọ̀dọ́ kúmà ọ̀dọ́ yunifásitì of Nàìjíríà na yunifásitì of Ifẹ̀ mọ́nà lọ́ha ẹ̀fọ́ University of Nigeria, not the University of Ife. the University of Nigeria. But it is. No, not just the one who told it. That's what that's what it's a real story, right? Now, I'm going to find

ojú oge ní ìjọba náà jù sọ. Ya bèbè di abalị, otu ọ na-amụ mmadụ bụ onye mmadụ Chineke nwụọ. Onye nwụrụ n'ime Kristi, ya bèbè di akwa. Maka ọka anyị mma, ọ bụgo dị ọkụ wee banye. Nke a na-asị na Chineke gbaa ụlọ ume. Ememede nne ụlọ anya, nne ụlọ ọzọ aja. Ọ bụrụ na ụlọ ebe ụlọ Let's put it down. So I am one away at the home match. But you know, I'm what I want one year. But the reason why I am from one one, I don't have to do that. But I'm ọkọ wa ṣe àgbà àyàrá ẹgbẹkọ ẹfọ ata àti ẹfọ ata gbẹgẹlẹ ẹfọ ata amadu ìgbàgbọ tó wọ́n ti máa pàbó ọmọ rẹ nígbẹ ìdí wà lórí ìdí ọkọ ìdí rẹ ní ọmọ òṣèré tó ní sọndé kọ́nà ìlú ọ̀pọ̀ àti ìjì ẹ̀